Nna m na nne m gara ebe a na-ezu ike. Nna m na nne m gara ebe a na-ezu ike. My mother and father went to a resort.